bịakwanụ n'ọkwa na ori mbekwu na-akpọtụ n'ime obodo ọzọkwa akwa hello guys welcome back to my channel abunwada biafra in today's video i'm gonna be showing you list of uh, typical igbo foods some perfect combinations and uh, vocabularies that you need to know about foods Oh, subscribe if you have not done so and hit the notification bell so that you'll be notified whenever I upload a new video. So in this next video, we're gonna be talking about uh, 160 uh, kind of uh, Igbo foods, typical Igbo foods. Okay, so um, I'm, I'm gonna be, uh, let me show you the vocabularies, some of the vocabularies you might see um, that are attached to all these uh, these uh, foods. Okay, so that you, when you see the, the, when you see the words, you will be able to know their their, their meaning or what they are trying to say. Okay, so let's proceed. So ni ni normally nri is a food. We all know. Okay, but ni and means food. So uh, in our local local um, foods or cooked foods, we use ni. We don't use ri. So good, you know. Okay. So we have uh, what we call snacks. Um, ihengote. Ihengote. That's a, it's a noun, a name. Ihengote. When somebody goes to market or uh, you know, or goes out you when he comes back, you ask him uh, about Ihengote. Did he buy any Ihengote? Okay, so that is uh, the snack Ihengote. Okay, okay. So uh, another thing is um agworo agwo agworo agwo. So agworo agwo is uh, stay uh, cooked, mixed together. You simply you can say mixed together. Agworo agwo means um Uh, uh, uh, um, like ji agwọrọ agwọ okay ji agwọrọ agwọ normally you cook the yam you cook the vegetable you stir cook them together on the ground normally agwọrọ agwọ we don't um, uh, cook uh, that's uh, you cook first and mix on the on the ground like um, we don't normally mix and cook again no we just make it we just mix with a sauce. We make sauce like a vegetable um ji jiagorago. Okay, uh, we cook the yam. You cook the vegetable and make a sauce and turn it on the ground. Uh, on the ground. So which means um, not on uh, on the heat. Okay, or okay under a heat. Okay, so that's what we call um, agorago Okay, ngwongwo means um, ngwongwo means uh, pepper soup. Pepper soup is a uh, water-based food. Okay, any water-based food like G pepper soup, um, uh, yam pepper soup, anything pepper soup. Okay, is uh, water-based. Okay, so agworawo is a uh, adjective, while G agworawo is adjective, while ngwongwo is a, uh, a noun. is a noun okay Miracle. hot water based Miracle, like yam uh, eh, G mmiri means uh, what hot water based and it's uh, similar in meaning with the pepper soup so you can still call it a pepper soup okay it could be ede mmiri ọkụ g mmiri ọkụ okay so but it means uh, hot water based. That's uh, almost uh, similar in meaning with pepper soup. So you call it pepper soup or as well. Ofe is soup. Ofe is soup. Onuno means uh, swallow. So ni onuno we call ni onuno swallow. Okay. Esiresi means stirring cooking. That's when you stir, you cook. you stay you cook so staring cooking kind of food okay is nni oriri esise nni esere ese nni esere ese okay staring cooking okay you stay you cook you stay you cook but this one ngwongwo agwọrọ agwọ means uh, you stay cook there that's you just mix you already cooked and you bring it down and mix with the sauce okay like nkwobi isi ewu okay they are all um, uh, agwọrọ agwọ ngwọngwọ pepper soup okay so eserese means stirring cooking okay asụrụ asụ means pounded pounded yam okay anything asụrụ asụ is pounded nni asụrụ asụ ofe na nni onuno soup and swallow ofe Ofe uh, and Nyonuno goes together. You cannot eat, you can lick the soup, we call it licking the soup, but you cannot eat Nyonuno without the soup, without the Ofe. Okay, so they go together, soup and swallow. We call it uh, soup and swallow in English. Okay, Amirami means uh, dried. Okay, it could be uh, sun dry or oven dried. So anything you dry is amịrị amị oke ji amịrị amị ede amịrị amị oke ahụ ahụrụ ahụrụ ahụ ahụrụ ahụ roasted ahụrụ ahụ yam roasted yam ji ahụrụ ahụ oke esiri esi means cooked ji esiri esi cooked yam oke eghere eghe eghere eghe fried ji eh, akwa eghere eghe na ji eghere eghe fried yam or fried egg emere eme or egboro egbo egboro egbo is more central though emere eme is still there okay you can it means uh, prepared with uh, hot water you just on the ground you just boil hot water and prepare it and make it as thick as you want okay that's what we call eborebo so you can make it very thick you can make it as you want so you may akamu like akamu or custard yeah, yeah. custard is eborebo custard eborebo okay akamu egbu emere eme or custard emere eme okay or ọṅụṅụ ọṅụṅụ is drinkable ọṅụṅụ is drinkable mmiri ọṅụṅụ Eh, mmiri ọṅụṅụ eh, drinking water eh, garri ọṅụṅụ drinking garri okay oriri is edible or eatable oriri is edible or eatable that's nri oriri that's uh, something that is uh, eatable okay ihe oriri something that is eatable so osisi osisi means cookable cookable so ihe osisi that's a something that is cookable okay uh, ncha ncha means uh, a sauce sauce okay ncha so igba ncha is igba means uh, prepare ncha prepare sauce so and this sauce is uh, let me show you small uh, potassium and uh, palm oil mixed together when you mix together this is ncha is what we use for all uh, almost all the agwara agwo agwọrọ agwọ that's the stirring uh, stir cooked mixed together okay mixed together so agwọrọ agwọ so you just on the ground you just make this uh, ncha and mix the things to inside it on the ground and just that is it okay you don't recook when you cook it will spoil the ncha okay porridge porridge porridge Miri means um, like Jim mmiri uh, ọka miri, okay Miri means uh, either uh, fresh or mixed with water like um, abacha miri, okay tapioca okay like a mix with water or fresh something that is fresh okay so the mpo mpo is something that is dry abacha mpo abacha miri. okay abacha mkpọ abacha mmiri abacha mkpọ abacha amịrị amị mkpọ and um, ọkpọ ọkpọ is um, almost uh, similar in meaning with uh, amịrị amị okay so um, nni osise nni osise cooked step food nni osise so all the the nni osise and eserese they, they, they are uh, they are they are in the same boat okay excellency eh? and Ni osise they are in the same boat but the difference is that Ni osise is um, noun while excellency Ni excellency is an adjective are you getting so like uh, eh, ọka eserese nye ọka eserese eserese eh? here is adjective okay, trying to describe the kind of uh, ọka that he won, okay, but nye m nye is a general name for all the srs, whether ọka srs, whether abu srs. okay so uh, this is their name okay ni ese osise ni osise so we called all of them ni osise. So but they are all in one boat, but this is a noun, their name. Okay, common name. Okay, Cookstead. Okay, so while this is a um, stirring cooking, that's the the type of ni osise. That's the type of ni osise. Okay, so so that's uh, uh, the thing. So let me uh, quickly show you the the soup we have a lot of soup here. Remember, soup goes with a nyonuno. So you cannot eat a nyonuno without soup. So you choose which soup that you want. But I will show you the uh, perfect combination. Okay, so um, ofe, ero, mushroom. So I'm not gonna be um, translating because uh, I, I will drop a um, a link of the last two videos okay at the description section so you use it to trace the meaning of all this okay so i just translated the mushroom okay ofe that's mushroom soup soup is ofe okay so ofe okazi well, eh, some people the eh, ibibio call it afang okay they are also biafran biafrans okay ofe egusi ofe obono ofe ogiri ofe ụgba ofe achara ofe onugbu ofe nsala ofe edikaikong edikaikong calabar people okay they are all uh, biafrans they are all we are all cousins okay ofe owere ofe ede ofe ọha ofe ọha ofe achị ofe akwụ ofe akwụkwọ nri ofe tomato or ofe stew ofe tomato or ofe stew okay so the nni so you choose which nni that you want nni ọka esere ese Ni ji asụrụ asụ pounded yam nni akpụ asụrụ asụ we have also nni akpụ esere ese ọka nwajarị esere ese nni akamụ esere ese agidi ọcha esere ese I, I, I didn't put SRS, supposed to be here. Agidi Ocha SRS. Okay, all these SRS are all um, neosise. We call them neosise. That's the noun. But SRS uh, here means um, um, adjective. I think we are progressing. So, um, I, uh, ni unere. So, ni unere. This ni unere. We use unere achai acha. Unripe uh, banana. Unere is banana. Ogede is plantain garri emere eme or garri egboro egbo okay garri emere eme or mostly people say garri egboro okay Ni semolina or ni semovita esere this is not a pure typical igbo food this is a is a is important is a foreign kind of a food okay so i didn't count it's not in my 160 foods okay so um, that is it um, another other foods uh, let me say other uh, foods my camera okay nsala okay other foods we have uh, like a pepper soup types of pepper soup pepper soup is in ngwongwo remember ngwongwo okay so uh, ji mmiri is uh, like a yam pepper soup okay so it's part of the pepper soup i told you they are similar in meaning okay uh, Jim miracle is just a light kind of a, a, a dish okay you just add you just cook with a hot water and just put simple ingredient okay so i will teach you how to cook all this i know how to prepare all this okay but i'm not gonna be uh uh it's not gonna be practical okay so uh, is, is gonna be a theory. Okay? So ngwongwo anu okoko. Ngwongwo anu okoko. Ngwongwo is noun. So ngwongwo anu okoko. Ngwongwo azu. We have ngwongwo isi azu. They are two different things. Ngwongwo azu. Ngwongwo isi azu. Ngwongwo isi ewu. Eh, isi ehi. isi ehi ngwongwo ọdụ ehi this ọdụ is a tail ehi is cow ngwongwo the tail uh, the cow tail okay pepper soup okay ngwongwo anụ ewu ngwongwo anụ ewu ngwongwo anụ atụrụ okay so that is the, the way so we have uh, eh, here yeah, other foods like um, okay other foods uh, here where is my camera okay eh, you see uh, other foods like uh, eh, awara awo the difference remember this is in ngwongwo this is a name okay so awara awo is just an adjective trying to describe the the food okay so srs the same thing with srs asera um esere e e ese esiri e esi sorry esiri esi esere ese eghere eghe they are all adjectives trying to describe the kind of food okay so isi ewu agwọrọ agwọ ụkpaka or ụgba some people call it ụgba agwọrọ agwọ nkwobi nkwobi also is agwọrọ agwọ okay because you prepare them on the ground you don't recook them you just prepare on the ground and mix the sauce and in nkwobi you use ncha to do this nkwobi okay most of the agwọrọ we use ncha okay that's the sauce okay so anyụ agwọrọ esi we have anyụ esiri esi we have anu awara awo they are different kind of food okay we have ụkwa agwọrọ we have ụkwa esiri we have ụkwa eghere we have ụkwa porridge so we don't have enough space on my board so that's why i put like that ede agwọrọ agwọ ede esiri we have these two ede the agwọ and ede esighị esi they are separate kind of uh, food ji akwụkwọ nri ji akwụkwọ nri is the same as ji agwọrọ agwọ okay agwọrọ agwọ uh, okay ji akwụkwọ nri or you say ji agwọrọ agwọ ji ahụrụ ahụ or uh, and we have ji ahụrụ ahụ ji eghere eghe fried yam ji esiri esi ji pọreji ji mmanụ ogede ogede ahụrụ ahụ ogede esiri esi ogede eghere eghe fried plantain ogede agwọrọ agwọ ogede pọreji ogede pọreji ok ọkụkọ esiri esi ọkụkọ eghere eghe ọkụkọ amịrị amị ọkụkọ ahụrụ ahụ ọkụkọ agwọrọ agwọ okay so um, azụ azụ eghere eghe fried fish azụ esiri esi azụ amịrị amị azụ ahụrụ ahụrụ ahụ we still we have azụ agwọrọ agwọ i didn't put here so you you put it in your list but I added it in the 160 okay azụ agwọrọ agwọ okay like eh, nkwobi the same with nkwobi okay okay ọka esiri esi ọka ahọrọ ahụ ọka eghere eghe ọka porridge you can say if you want to describe more you can say ọka mmiri esiri esi ọka mkpọ ahụrụ ahụ okay you can add more by mmiri and mkpọ okay dry and uh, and uh, fresh okay agwa na ọka agwọrọ agwọ agwa na ọka porridge osikapa na agwa jelọfụ osikapa osikapa jelọfụ ayara ya ọka were some uh, pipo uh, call it otipili otipili but the central is ayara ya ọka ok akwa eyere eghe akwa esiri esi okporoko agwọrọ agwọ ok garị garị ọṅụṅụ ga drinking garị garị ọṅụṅụ nduku nduku eghere eghe nduku eghere eghe nduku esiri esi that's potato eghere eghe nduku ahụrụ ahụ nduku porridge agwa jelọfụ agwa porridge agwa na ji porridge akidi na ji agwọrọ agwọ achịcha You can call this achichede, achichede, because uh, we have achicha like um, uh, bread is achicha, but this is achicha. That's ede, ede na fio fio agwọrọ agwọ. Ede na fio fio agwọrọ agwọ is um, dry dry uh, ede, dried ede na fio fio agwọrọ agwọ. Okay, ede mpo na fio fio agwọrọ agwọ okay is um, achicha so we call it uh, you can call it achicha or you want to um, really um, describe it more you say achicha ede achicha ede ede de will act as um, uh, adjective okay achicha ede or it will become the name because ede is a, a is a noun so it's a, a noun okay two of them together achicha ede which means you have to join them together. Okay, you do the vowel dropping. Okay, you drop the a and make it achichede. Okay, so achi, uh, um, abacha agora agwo or abacha uncha uncha. you know, is for agora agwo. Almost all the agora agwo they use uncha. So, but uh, not all the abacha that is using this uncha. Uh, so you you simply say abacha agwọrọ agwọ i just put this here so some people call it abacha ncha so is abacha agwọrọ agwọ is more uh, is more uh, central okay so that is it so um, akamụ emere eme ọ akamụ egburu egbu maịmaị agwa maịmaị agwa we have mai mai ọka we have mai mai ọka mmiri mai ọka okay Oba. this ọkpa some people uh, eh, a number of people they call ntụcha okay Oba. but ọkpa is the the the the central Igbo here some people call it ọkpa ntụcha eh, I just put this for you to know what I mean by Oba. akara anega anega there is a cocoyam cake like cocoyam cake okay okwuose okwuose is a peanut butter with a pepper or chili okay agbara ọtị agbara agbara ọtị egusi kind of a cake ọpapa eghere eghe ọpapa eghere eghe ọpapa esiri esi groundnut okay agidi jollof agidi jelọfụ ee kpọfụkpọfụ kpọfụkpọfụ that's buns is kpọfụkpọfụ Ok? abacha mmiri kwilikwili kwilikwili is a, a groundnut stick chinchin mkpụrụ kashu eghere eghe achicha. Achicha is bread. Remember? That's why I say you call the other one achichede. So to differentiate between the the two. Okay? So um, we have here a uh, kind of a uh, drinks in a uh, drinks or wine or whatever in a Igbo land. We call manya manya. They are drinks, kind of drinks. Okay, we have manya zobo mmanya zubu mmanya kai kai this is alcoholic um, okay drink mmanya kai kai mmanya nkwụ from nkwụ mmanya ngwọ from ngwọ tree okay so um, we have perfect uh, combination i just give you few and drop some at the comment um, or at the description section okay so you look out for them akamuna akara akamụ na agwa bread na akara a bread is achicha i just put here so you know what i mean by this achicha okay bread na akara bread na agwa okay akamụ na akara akamụ na agwa they are different kind of food so now here this perfect combination let me uh, teach you about the conjunction. You see, na. Na is the conjunction here, bringing these two things together. These two things, you don't mix them together. You put akara separate in another place, akamu in another place. So you eat together, the two together. That's what I mean by combination here. Not, not cooked together, not mixed together, okay? Separately. So na is what is bringing Uh, the, the remember conjunction is uh, um, also uh, uh, connects two nouns together so akamu is a noun akara is a noun so akamu na akara akamu na agwa okay so na is a conjunction so we are progressing so bread na akara bread na agwa ọkpa na garri ọṅụṅụ na akamụ maịmaị na garị ọṅụṅụ maịmaị na osikapa garị ọṅụṅụ na ọpapa garị ọṅụṅụ na akụ oyibo akụ oyibo isi I did a, um, um, vowel dropping I drop akụ u akụ oyibo ụgba na okporoko ụgba na kpọmọ Cubana, Angara. That's got the egg, okay? Or egg, uh, uh, whatever, okay? Akamu na nduku, that's akamu na um, potato, eyere Akamu na ji, eyereye, Akamu na eh, nduku eyereye, Akamu na ji eyereye. ogede eghere eghe na akamụ plantain fried plantain ogede eghere eghe na agwa ogede eghere eghe eghere eghe ok? so ogede eghere eghe na osikapa agwa eh, akwa akwa eghere eghe na nduku nduku akwa eghere eghe na ji ok akụ na ụkwa eghere eghe akwụ na ọka na ọka oke ọka na ube ọka na akụ oyibo ok so ji we have ji ji na na akidi we have ji na akwụkwọ nri we have um, anyụ na akịdị anyụ na akwụkwọ nri um, anyụ na okwu ose okwu ose na ọkwụ ose na aṅara ọkwụ ose na ọjị ọkwụ ose na aki ilu so i will drop the other ones at the uh, discussion session so thumbs up if you like this video